buru puru brush igwe eje nga gị nwa na onwe gị ị ga-eme joint account with your husband m ga-emekwa joint account with my husband ma ọ bụ na o nwere ihe ọ na-eme o ọ bụ na ọ na-arụ ọrụ ehe mee bet ọ bụ na ọ dị arụ ọrụ adịghị m dị ime joint account e at least ọ bụ na o nwere ihe ọ na-eme gị na ya mee joint account ọ dị n'ime mma na at mgbe ọ bụla ọ chara na anyị withdraw money ma na ọ nwere nke si n'akpa ya wee pụta okwe nke si na my own Well, Well, sorry, I don't understand it, but. Okay, you don't understand. Yeah. Can you agree a joint account between you and your husband? Well, it depends of the money you have for the house. If the money you have, you have a capital work, then you can able to join the, uh, agree with her. But for me, I can't. You can't? Yeah. Thank you very much. N'uche gị, ọ bụrụ ị am nwunye, ka gị na nwunye joint account. Uh, in uh, bụ eziokwu bụ na mụ na nụgo and uh, ana m agba mbọ na-eme ka m eke nkwagharị ma the dividends of that eh, joint eh, account and ana m aghọtakwa na ụfọdụ na-abụ mepụta joint account anwa ọ bụrụ otu a kwesịrị ọ bụrụ nnukwu ego ga na-adị ebe anwa because oge ụfọdụ nwoke na-enwe ifo ji echekwa onwe ya mgbe ụfọdụ ma na-asị na ebu agụ na-eche agụ ọ bụrụ na joint account ga na-agba ọtọ maka mana ego ga na-adị na ya mana ọnwa mbụ ya bụ akaụntụ nwoke ga-eji wee chekwa onwe ya ọ na-eziokwu na akaụntụ ọbụla nwoke ji chekwakwa onwe ya ọ ga eh, nwunye ga-abụkwa the next of king of that uh, account emepeza separate one ga-eji eme joint account ọ ka m so eghọta ya anọ ka mụ na m chọrọ isikoro eme ya daalụ o ọgọm adịghị ya o uru ka ọ bụ yes yes yes e ga-eme onye na ọ bụ dat na na gị na ya wife jiri oge because ụmụ nwaanyị enweghị trust but in a family na-elive fine dị n'uye ya nwee joint account ọbụla eh, yes ọbụla ihe ọjọọ na ndị ọdụ ụtọ bad ones is the more than bad good ones ka eji wee na-ajụ ha but once gị na ya wife bụ one two of you is one ọkwụrụ taa so ọ bụla ihe ọjọọ ka ọ bụ n'ọdụ ụtọ na-ewe bad wives dara ka eji wee na-ajụ ụdị ha ọ bụla ihe ọjọọ ka ọ bụ ọ bụrụ ihe ọjọọ Thank you very much. Um, yeah. Yeah. Uh, ya na ọzọkwa bụ Oh, forceful marriage mmadụ na both of them because ị ga-afụ a situation whereby a man will pregnant a lady ndị be the lady emewe insist na the man must marry the girl which ọda bụrụ obi ya ajụrụ ya ma ọ dị capable ịnụnwe onye a gị onye a nụ na ga-ebinwukwe efuzi onye ahụ at the time ife ya mgbe ahụ the joy ah, is there. Ife ya ọgbawa ah, n'ezi nwekwa ụmụ nwaanyị ịfụ ha they their youthful age or tender age eji maka na onye a ji ego fọsụ bịa o jee n'ọ dị guy mgbe ahụ ego ahụ ga-agwụzi lọv agwụ onwe ya na-ada agwụ agwụ eh. ndụ na da agwụ ọ bụrụ ego mba ọ lack of trust na lack of transparency ya eh. eh, na ọ transfusion <laughs> mma ị ga-ahụ ka anyị si wee gbaa ọtụtụ ụmụnna anyị ajụjụ ọnụ fụ ebumnobi ha bunyere anyị n'uche nke ha bụnyere anyị ọ ga-adịkwa mgbe ọzọ bụkwa mgbe anyị na unu na-abụ ga-anọrị n'ibunye unu uche na ọtụtụ isiokwu dị iche iche daalụ maka ịnọnyere anyị aha m bụ Juliet Adigbo Juliet na 92.5 Enugu Stream FM